nwaanyị dị ime si ihe na-eme ya ihere abụrụ eto afọ ya ha kama n'ọnọdụ ya na nwoke nọrọ na nzuzo ya pụtaziri na-akọrọ ndị mmadụ maka ọ na-eme anakpu ha na mmiri garicha unere emechi okụkọ ya esenite enu maka onwe ọka mmiri si izo a na-ahapụ ịma egbujie n'ala oje na-enusi nwụọ anwụwa amariji ntetagburu <laughs> ọ na-eme nwata bido ịtụ inu nna ị tụrụ adọ ya ụgwọ nna iji afụkarịkwara nwata ebe a na-eke anụ amanye ya ụtụ ụkpana nwata ezuru oke ọgọnyụsi ọkụ ji mbụ nwata rie ọkụ ọgụrụ nke abụọ na-eghe eghe nwata jide ọkụ jide mma ọ bụrụ na ọkụ ereghị ya Egbuo ya <laughs> another edition of kwa inu happy sunday ndị nke m happy new month ọ ga-adịrị anyị mma